Ọjị nna gị ha dị n'ime akpa a? Mba, agwa ya dị n'ime ya. Ọjị ya dị n'ebe ahụ. Ụmụ unu ha sara ahụ echi? Ee, ha sara ahụ n'ebe a. Nne anyị ọ na-esi anụ n'ezi anyị? Ee, ọ na-esi ya n'ebe ahụ. Ị ga-ewe anụ gị na ọka gị? Ee, ọ bụ anụ m na ọka m ka m ga-ewe. Nke a ọ bụ ụdọ anyị na nna unu? Ee, nke ahụ bụ ụdọ unu na ute nne anyị. Ha gara ugbo anyị echi? Mba, ha gara ụlọ. Ọ dị mma. Aga m achọ ha n'ebe ahụ. Kedu ka ọ dị? Ọ dị mma. Onye ka ị na-eche? Ọ bụ ụmụ m ka m na-eche. Nwoke a ọ zụrụ ọka nwoke ahụ? Mba, ọ zụrụ ọka ya. Ebe ole ka ọ zụrụ ya? N'ebe ahụ. Nke ahụ ọ bụ akpa ya? Akwa ya ọ dị n'ebe a? Nke a ọ bụ oche ya? Ọba m ọ dị n'ime ụlọ gị? Mma gị ọ dị n'ebe ahụ? Ọ bụ Enyi m nọ n'ebe a. Ọ bụ ehi gị na ọsa ya ka ọ ga-ere? Ebee ka nne gị na-aga? Gịnị ka ị hụrụ n'ime ụlọ gị? Ebe ole ka agụ na enwe na-aga? Unu ga-enye m anụ m? Anyị na-enye ha ụlọ? Nna gị na nne gị ha na-azụta anụ Adankwọ na akwa nne anyị n'ahịa? Ebe ole ka ị ga-eche ya? Gịnị ka ị ga-eri n'ebe a? Ebee ka iko anyị dị? Gịnị bụ aha nna gị? Nri enwe ọ dị n'ime ụlọ gị? Ọka agụ ọ dị n'ime ite ya? Ị sara ike iko ahụ? Ofe ọ dị n'ime akpa ahụ? Ofe ọ dị n'ime akpa a? Unu na-enye m anụ nna unu? ha na-ewe akwa nne m nna gị ọ ga-azụta ube na ọba nna m ụmụ ha na nne gị ha nọ n'obodo anyị Unu sara akwa unu? Ee, anyị sara akwa anyị. Ebe ole ka unu zụrụ akwa unu? Anyị zụrụ akwa anyị n'Ọnịsha. Ebe ole ka mma unu dị? Mma anyị dị n'ime ụlọ anyị. Gịnị ka aha enwe gị bụ? Aha ya bụ Joe. Gịnị bụ nke ahụ? Ọ bụ ụlọ enwe m. Ị sara ike iko ahụ? Ee, asara m ike ya. Ị sara ike ite ahụ? Ee, asara m ike ya. Unu ga-enye ha ụlọ unu? Ee, anyị ga-enye ha ụlọ anyị. ha nọ n'obodo? Mba, ụmụ anyị nọ n'ụlọ anyị. Ebe ole ka ọ gara? Ọ gara obodo anyị. Nke ahụ ọ bụ ụdọ unu? Ee, nke ahụ bụ ụdọ anyị. Ọ sara ite a? Ee, ọ sara ite na iko. Ọka ọ dị n'ime akpa a? Mba, osikapa dị n'ime ya. Ebe ole ka ị zụrụ nkata a? Azụrụ m ya n'obodo. Nke a ọ bụ obodo unu? Mba, obodo anyị bụ Onitsha, Nke ahụ ọ bụ akwa ya? Mba, nke ahụ bụ akwa anyị. Nke a ọ bụ ego gị? Mba, ọ bụ ego unu. Nke ahụ ọ bụ ugbo ya? Mba, nke ahụ bụ ugbo anyị. ozuru Ee, o ori ego. Nke ahụ ọ bụ ọba nna gị? Mba, ọ bụ ọba m. Nke a ọ bụ eku mgbọnyị, Ee, ọ bụ eku ya. Ị elu ugwu?